AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ụbọchị taa anyị ga-anụ okwu chineke mgbe anyị ga na-anụ okwu chineke anyị ga-anụkwa abụ nke ga-ewuli mmụọ anyị abụ nke anyị ga-ewetara anyị n'ụbọchị taa ga-esi n'olu ndị Seventh Day Adventist Church Choir itu ngwa na ndị Seventh Day Adventist Church Choir ụmụọcha anyị ga-anụ abụ dị iche iche n'ụbọchị taa nke anyị ga-eji wee wulie aha nsọ Kraịst ka anyị nụ ndụmọdụ nke sitere n'akwụkwọ ilu iri abụọ na atọ amaokwu nke iri atọ na iri anọ ọ si otu a egbochila ịdọ aka na ntị na arụ nwata mgbe ị ga-eji mkpa n'aka tie ya ọ gaghị anwụ gị onwe gị ga-eji mkpa n'aka tie ya wee napụta mkpụrụ obi ya n'ala mmụọ amen ndụmọdụ a na-agwa anyị na anyị ga-agbalị n'inyere ụmụ anyị aka ka ha wee ghara ịba ọkụ ala mmụọ ka ha wee keta oke na eze nke chineke mgbe ha ga-eme ihe na-adịghị mma mgbe ha na-erubeghị isi nye okwu nke chineke ma ọ bụ okwu nke nne na nna ha na ngwa ha anyị ga-agbalị were mkpa tie ha ka ha wee ghọta n'iti ha mkpa awụ na ụbọchị niile bụkwanụ gị kwamgbe kwamgbe mgbe ọbụla anyị ga-agbalị wekwara ịhụnanya na-agwa ha okwu nke chineke na-eme ka ha ghọta na ige ntị ka mma karịa ịchụ àja nzuzo ama m na chineke ga na-agba anyị ume ama m na ịhụnanya ga na-abara anyị ụba n'ime ezinụlọ anyị mgbe anyị ga-eji ịhụnanya nke kraịst zụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-ege abụ nke si n'olu ndị Seventh Day Adventist Church Choir ịtụ ngwa kraịst bara ụba n'ebe anyị nọ chineke hụrụ anyị n'anya ya enye otu mkpụrụ nwa ya ọkpara ya ka o wee nwụọ n'ihi gị ma n'ihi m ma na-arịọ gị onye nne gị onye nna na-ege ntị ma na-arịọ nwanne m nwoke na nwanne m nwaanyị na-ege ntị n'ụbọchị taa ka anyị gbalịa n'ime ezinụlọ anyị wee zụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst ka anyị wee gwa ha okwu nke chineke ka anyị wee mee ka ha ghọta na ntị ka mma karịa ịchụ aja nzuzo ka anyị wee nye ha ndụmọdụ nke sitere n'ime akwụkwọ nke kraịst chineke ga-enyere anyị aka ọ ga-agba anyị ume mgbe anyị ga-ewetara anyị abụ nke ugbo abụọ abụ a si n'olu ndị Seventh Day Adventist Church Choir ụmụ ọcha seventh day adventist church choir ụmụọcha unu emeela na abụ ọma nkunu nyere anyị mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org tinye asụsụ igbo arrg chekwụta itinye asụsụ igbo anyị ga-anọ nwayọ mgbe nwa chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche Chukwu na-eje n'ime ihe nke ya ebube ya na-enwu n'ụzọ anyị mgbe anyị ihe ọ na-achọ ọ na-anọnyere anyị na ndị niile ma kwere gị ntị kwere gị ntị ọ dị ụzọ ọzọ inwe ọṅụ na Jizọs ka ma kwere gị ntị ndị enyi jizọs na abịala ụmụnne m ndị nwoke na ndị nwanyị ana m ekele unu n'oge dịka nke a taa dịka anyị na-aga ileba anya n'okwu chineke ihe ọgụgụ anyị ga-esi n'akwụkwọ jọn isi iri na ise jọn isi iri na ise amaokwu nke iri na anọ jọn isi iri na ise amaokwu nke iri na anọ unu onwe unu bụ ndị enyi m ma ọ bụrụ na unu ga-eme ihe mụ onwe m nyere unu n'iwu isiokwu anyị taa na-asị gee ntị ka gọzie gị gee ntị ka agọzie gị ma ọ bụ ka ị bụrụ onye a gọziri agọzi nkwa niile nke Chineke kwere na akwụkwọ nsọ nwere ebe ọ dabere nkwa niile nke chineke nke jupụtara na akwụkwọ nsọ nwere ebe ọ dabere nye mmadụ niile nye Israel na ndị ọzọ nke mbụ bụ ọ bụrụ na ha chegharịa ma chigharịkwa debe iwu chineke akwụkwọ nsọ si ha ga-abụ ndị agbaghara mmehie onye nwe anyị ga-edoghachi ha n'ọnọdụ ha nkwa niile nke chineke ga-emezukwa n'isi ha ha ga-abụ ndị dịka a na-akpọ ya n'asụsụ bekee fevod ha ga-abụ ndị chineke na-enye amara pụrụ iche dịka ihe atụ site na nnupụ isi na-eweta nkọcha na ọbụbụ ọnụ ma ige ntị na-eweta ngọzi ike ntị na-eweta ngọzi lee n'uhe dere n'akwụkwọ Luk isi iri na ise akụkọ banyere nwa mmefu onye nupụrụ isi n'ebe nna ya nọ mgbe nna ya ka dị ndụ ya sị na ya weta akụ ya kewaa nye ya oke nke ya ka ya gaa mba dịka omenala igbo si dị ọ bụ ihe arụ ma nna dị ndụ ụmụ ya si ya weta akụ ya ka ekewaa ma nwoke a dịka akwụkwọ nsọ gwara anyị gaa n'ihu kewaa akụ ya nye nwa mmefu oke nke ruru ya nọ ya pụọ akwụkwọ nsọ anya anyị o biri ndụ iberibe na-asụ bekee si he lived a riotous life ndụ ịla n'iyi ndụ ọṅụrụma na ndụ iberibe dị iche iche ma mgbe ọ bịara cheta n'uche ya hel lee ebe m nọ na-ata ahụhụ lee ebe m kpafuru mgbe ahụ ka nchegharị bata n'obi ya mgbe ahụ ka ọ kọtara ihe o mere onwe ya ya chee uche laa azụ chọọ ụzọ ọ ga-eji lapụtakwa nna ya n'akwụkwọ luk isi iri na ise amaokwu nke iri na asaa luk isi na ise amaokwu iri na asaa ọ na-asị otu ma mgbe ọ maara onwe ya ọ ọtụtụ ndị egoro ọlụ nke nna m na-enwebiga ogbe achịcha oke ma mụ onwe m na-ala n'iyi n'oke agụụ n'ebe a nke a pụtara na mgbe ọ kọtara onwe ya chegharịa ya mata na nna ya bụ onye nwere akụ na ụba na ọ na-ala n'ihi n'ebe a n'ihi nke a ya chewe uche lapụrụ nna ya ngwa ngwa ọ na-abata ka nna ya tụpụrụ anya hụ ya ya kpọọ ya dupu ndị mmadụ agakwubata ya n'ụbọchị ahụ ọnọdụ ya pụrụ iche eyipụrụ ya uwe nke oyi ya were uwe ọma yikwasị ya nna ya kpọrọ oke oriri ụbọchị ahụ ọ bụrụ onye a gọziri agọzi n'ihi na ọṅụ dị ukwuu dị nwa mmefu bụrụ onye lọtara anụ onye chigharịkwara anụ ma lọta lọbata n'ụlọ akụ nke nna ya n'otu aka ahụ mụ na gị akpafuola n'ebe chineke nọ e nwere ọtụtụ iwu nke chineke nyere anyị ezi ka anyị na-ege ya ntị ma ọ bụrụ na anyị gee ntị idebe iwu ndị a anyị ga-abụ ndị a gọziri agọzi anyị ga-abụ ndị ihe na-agara nke ọma dịka akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke iri na ise asị Jizọs sịrị ọ bụrụ na unu na-ahụ m n'anya unu ga-edebe ihe niile m nyere n'iwu ọ bụrụ na ahụ m n'anya unu ga-edebe ihe niile m nyere n'iwu Chineke hụrụ anyị n'anya nye anyị Jizọs onye nwe ọnwụ n'ihe anyị jizọs bịa mee ka ihe dịrị anyị mfe ọ bụrụ na anyị hụrụ chineke jizọs n'anya anyị ga-ege ya ntị debe ihe niile o nyere n'iwu ngozi ya ga-abụ nke anyị ihe ọ bụla anyị rụrụ ya ọ ga-emere anyị ya mere n'ebe anyị nwere ihe ọgụgụ anyị nke bụ akwụkwọ ọjọọ na na ise amaokwu nke iri na anọ ya na-asị unu onwe unu bụ ndị enyi m ma ọ bụrụ na unu mee ihe mụ onwe m nyere unu n'iwu anyị ka jizọs kpọrọ na anyị ga-abụ ndị enyi ya ma ọ bụrụ na anyị debe ihe nna o nyere anyị n'iwu iwu chineke chineke mere ka ọ dịrị anyị mfe nye anyị iwu iri ka anyị bụ ndị ga na-ege ntị na-agbaso ya n'ike onwe anyị anyị apụghị ime ya ọbịa mere akwụkwọ nsọ sịrị anyị ka hara bụ ndị nara jizọs ka bụ ndị kwere ka jizọs bụrụ oke ha ndị a nke e nyere ike ịbụ ụmụ chineke ndị a nke e nyere ike ije ije dịka Chineke chọrọ ya ọ bụghị n'ike onwe anyị kama site n'ike Jizọs ị mara na onye Jizọs bụ ị na-ege ya ntị n'olu ị na-eje ije n'ụzọ ya niile ọ bụ na ị na-eme nke a ngozi ga-adịrị gị ọ bịa mere Jizọs ji na-akpọ anyị oku na-eme ka anyị ghọta anyị bụ ndị enyi ya anyị bụ ndị o kwere bịa nwụọ ọnwụ ma ọ bụ na anyị kee ntị n'okwu ya niile ihe ga-agakwara anyị nke ọma n'aka nke ọzọ n'akwụkwọ Jọn isi mbụ amaokwu nke iri na abụọ nụrụ okwu Chineke ma ka bụ ndị nara ya ka hara o nyere ike ịghọ ụmụ Chineke bụ ndị kwere n'aha ya ị kwerela na Jizọs ị narala ya nye onwe gị n'ụzọ dị otu ị ga-abụ nwa chineke ị ga-abụ onye a mụrụ ọhụrụ ọ bụ na ị mara ya ọ bụ na ijidesie ya ike ngozi chineke ga-abụ nke gị cheta na nkwa niile nwere ebe ọ dabere nkwa ndụ ebi ebi bụ nke ntị nkwa inwe akụ na bụ ike ntị ị ga-abụ onye a gọziri agọzi mgbe ị na-atụkwasị chineke obi na eke ntị na-edebe ihe ndị o nyere n'iwu ngozi ga-abụ nke gị arịọ m ka ọ dịta n'aha jizọs amen ka anyị kpee imeela jehova ka mara gị dịrị anyị imeela gị nyere anyị jizọs onye hụrụ anyị n'anya onye nwụrụ ọnwụ na ihe anyị onye nwụrụ n'obe kalvarị ka anyị bụrụ ndị ga na-ege ntị ka anyị nwee ike nata ngọzi ya ka anyị bụrụ ndị a ga-agọzi agọzi kwee ka anyị gee ya ntị mgbe niile ka anyị bụrụ ndị ga na-edebe iwu ya niile ka anyị bụrụ ndị ga na-ahụ ya n'anya n'ihi na onye ọbụla ị hụrụ n'anya ị ga-eke ntị ihe ọ sịrị gị mee ka nke a bụrụ oke anyị anyị arịọ n'aha nwa gị jizọs kasị nwụọ n'ihe anyị eme n'obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi ikechukwu ebe jọn anyị na-asị ka ịhụnanya na amara chineke nọnyere gị n'ezie ige ntị ka mma karịa ịchụ aja nzuzo onye ọma na-ege ntị ka anyị gee ntị wee nata ngọzi nke chineke dobere anyị ọ ga-adịrị anyị mma n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dotcom maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa akọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo